ndị igbo ibe m daalụ anọkwara m onwe m na-eme ụfọdụ ife dịgasị m mkpa ọnọkọta m laptọpụ m na n'anya ọ bụrụ meseji batara na m mfu afọ afọ igbo okene m nze ọ sị m na o nwere ife ọ dị pọsịbụl na ị ga-alaiki ka mụ na ekpe kpaa nkata enwere m open door policy ka onye Igbo ife nji m open door policy ahụ na problem anyị nwawa Igbo ndị ya solve ya bụ Chukwu ndị Igbo ndị nọgoronụ gafere agafe anyị nwawo ndị nọ na ụmụ anyị amụsịsị ndị ya solve ya so o mere m na onye igbo ọbụla si ha na na ịchọ ka m na ekpa nkata mma ntị m nsị kpọọ m kịta ọkpọọ m si na ya na-afụ mbọ mụ na ndị otu m na-agba mbọ mụ na ndị otu m ndị omenala defenders na-agba na anyị na agba mana ya na ndị na-ege ihe anyị na-ekwu ehihie nne na ekwesịrị na e, n'uche na-agwa ya nọọ ife ndị Igbo niile kwesịrị iwere isi tii na soro omenala defenders chọba m ife na-emebisi emebisi ife a e sie ya wụọ m ụkwụ n'ala kedu ife ibu n'uche o wee bido gụsịwa m ka o si ghọta ọnọdụ ndị Igbo si wee jọọ njọ ebe ọbụla mana nke kachasị njọ ọwụ ndị nọ baa ịba Igbo nso na ntị maka m o nwere ihe nna ha amụta ana m amụtazi gee mmadụ ntị ọfụma okwugide okwu kwugide okwu kwugide okwu kwugide okwu okwu wuo ya n'ala mgbe e si ekwucha na ọsị na ya ekwucha na mgbe e si ya ka ntụ ya ọnụ n'ọnọdụ anyị jọrọ njọ eziokwu ihe ikwu eziokwu anyị nwa ya na agbanị etu anyị esi anyị nwere ike isi gbanị ọsị etu isi wee fụ anyị na-agbanị ndị Igbo na-ege anyị ntị ha na-ege anyị ntị oge anyị bido kpọwa oku a Igbo na onwe ekwe ebe unu na-eje witaut omenala onye mbụ join mụ ma ọ chi mmalike. onye ụzọ ubi na ọlụ ọ mụ na ya na-agba na-eti na-akpọ ọ bụ eziokwu na 100% um, of ndị Igbo esowebe ha anyị e, bikos na 100% na-ara ha ụra mana um, oku akpọgidere professors of medicine consultants ajoin ọzọ okwuzie na-akpọ ya afụ na um, a na-ege ntị ahụ obere obere maka profeshọnal a m kpọsara afọ prọfeshọnal ndị kacha trening ha na-adị very serious ma lawyers ya ti mkpu etude today si na shiga na omenala na ndụ a nọkwa outside it so wee si ya nke ahụ adịnala akụ na ọma na-egekwa na na-ege na ndị chineke ji arụ ọrụ enidghị ihe nne so much because na ọ bụrụ onye ọbụla nọ n'ụwa ya avoid wu problem mana ụwa mana nke agha anachiri ya na ya ma anụ ụwa so wepụ uche na nke nne na m um, ege ntị na ihe m na-ekwu ma ihe anyị na-ekwu ehihie nne ndị ya ege ya ege ndị agha ha egekwanụ oge ha ya ege na-abịakwa wee si ha abịakwa na nke ọnọdụ Igbo nsị ha awụ admit onye Igbo nọ na Britain ma onye Igbo nọ na Amerịka onwe dị immediate danger ofe esiri ka onye nke nọ na Enugu ma ọ na Ọnịcha ma ọ nọ na Owerri ma ọ na Abuja ma ọ nọ na Lagos mana laif nke onye nọ na Amerịka na nke onye na Britain ọ dị only marginally better mana ndị be anyị ada enene ihe enene ọfụma anọ na m Amerịka some years now ọnọdụ ndị Igbo ejuodu m afọ families are na left and right ndị kemgbe nji bịa Amerịka ndị Igbo na-egbugo nwunye ha a sign of a healthy society it is not moreover onye Igbo gbanata Amerịka bịa nọrụ onye akpọkọrọ ụmụnne ya niile gbana Amerịka onye Igbo nwetawuo visa naba Britain yes ị na-aga na Britain by 10 in the night egwu ama ntụrụ bet onye Igbo ahụ nọkwa n'ụwa na ala Igbo ebe ị nweghịzi ike ikuru mmiri ṅụọ dere iko iko ka ụnụ ara iche na enweghị ihe dị ka ị n'ụwa mba na ọ dị moreover onye Igbo bi na Norway ọnwụọ taa ọ dị very unlikely na ya ebune ọ dị very unlikely na ya ama ebe ị na-enọ and ọ na-amaghị ebe ị na-enọ ịnụ uwe ịnakwu nna nna anyị ha ya dị more difficult ọ bụkwa na ọ ya anụ ụwa mana that journey ya ama ndụ smooth etu o si kwesị ịdụ ịnakwukwana nna nna anyị ha na ọ bụrụ onye deserve goro iwe an angel maka o nwere ife nna anyị ukwu Chinua Achebe kwuru akwụkwọ ikpeazụ o dere o si na oge ya na-agbagha dị wisdom of igbo ancients aga na ya ndị bu anyị ụzọ na ya na-etonite wee fụ na ihe ọbụla ịfụrụ ha na-ekwu gasị na na onweghị ihe omeiwu so na onye nke gbapụrụ agbapụ maka na o nwetawu visa ị nwere ike na-eche na ọnọdụ gị nwa nọ na mm, agụata the wọs ọ dị only marginally worse maka ihe na-eme igbo ọ metụ aka ọ na-emetụ imi so a chọrọ idozi ọnọdụ igbo a ya edozie comprehensively ọnya mekwa na onye ọbụla nọ everywhere ya etinye aka mgbe si ya na ebe a ya ebido from yanwa nọọ ya amagodu ife igbo bụ na 99% of ndị igbo amara ife igbo bụ ọ sị na ị chọrọ itinye ọnụ ebe ahụ si okwu ọ sị na ịbụ na akwụkwọ a na-ede ndị Igbo ọ na-agụ ya na ụfọdụ ya asị na ọka m mee ka ego <laughs> mụọ amụ nsị ya na kemgbe eji wee pọblishi akwụkwọ na ma ajụbeghị ndị na-ere ego one ka eretara and ihe karịa obi kọntinu na-ede ewu n'onwe na ndị Igbo ọ metụrụ aka n'obi ndị enweghị ego ndị enweghị ego etumunwa enweghị ha so wepụta ego ha sisi na print na-ere na eh, cost price ebe ọ bụ na onye afọ ya anọghọ n'akwụkwọ wepụtabụrụ ego o nwere onye Nnewi m achọghị ịkpọ afa maka amara m ka ọ ya esi fim ma kpọọ ya afa nke akwụkwọ nke kacha ibu ibu the Igbo and Israel ọnya weta 70% of ego eji print ya ihe m wetara 5% so onye afọ ahịa ha nọ n'akwụkwọ tiwu ego na ya ọ bụrụ na mbọ mụ nwa ya agbara ndị Igbo aka na-afụ m ofe ịkọntinu na-ede na disturb my brain mma ada so nsị ya nke ahụ bụrụ gaa n'akụ n'ihi eje gụrụ akwụkwọ ahụ gụọ ka ị marụgodo ifewe igbo na ịmaghị ifewe igbo ihe ịma ọ na-epụtara ụwa nọ na ịbụ ndị igbo bete ịmahụ ndị ndị igbo bụ anọ maka na ndị igbo amarọ ndị ha bụ ọnya ka igbo ji wee ghọọ mba eji emezi ife ịmụ amụ n'ụwa niile ọ vidio onye na vidio ka m fụrụ ebe onye Malaysia si nọọ ndị Igbo ka a na-arịa okwuhe nọ Naijirians ka a na-arịa emechaa nnukwu ebe e, onye Indonesia kwuru ya ka ọzi abata na Naijiria eji ya akpa amụ maka agwọ hapụ iwe ihe ọwụ ụmụaka ewere ya mere gịnị belt mma e testi ya eh. ma na ejegoro eh, akwụkwọ ahụ goro ya ma m nọdụ serious profit adakwa bata n'akpa m profit adada abata n'akpa m ajụbeghị m ndị na-ere ego one ka eretara and if I decide ewu oh, si rewie na cost price ka e a marụ ma igbo ọ ga-ama ndị igbo bụ na ị mara onye ịbụ ejube etu anyị si eme and na-ejute etu anyị si eme merie ibido chabarụ ọnwụnwa chabarụ ndị iro chabara iro na asị mụtakwuzie n'etu ya esi difendị onwe gị ka m kwụsị ebe a na fon a omeghana vidiyo ọ by 10 minutes ọ na-esi ike upload daalụnụ jisie na ike ụmụnne m ndewo m